Ndị nna uh, eze biro enwee nwanne maazị nnamdị kanụ ya na chikedozie m ojumọfụ ozokoyo na-akpa nkata na-akpa ekete chineke kpụọ data idiot ọkụ chineke kpụọ data idiot data efula efu chineke kpụọ ya ọkụ kpụpịa ya anya idiot nwa ya mbụọ ya asụ ihu chineke kpụọ ya ọkụ m and Osokoyo and Ojumofo are a threat to the Supreme Commander of indigenous people of Biafra. Ka ndị iro. Enwe onye afọrụkwa ibe eku ya na Ozokoyo na-arụ ọrụ ya na Ojumofo na-arụ ọrụ ya na Chike Doziem na-arụ ọrụ ya na onye ọbụla nọ na DOS na-arụ ọrụ Chineke kpọọ dachi jiọt ọkụ ji jiọt Chineke kpọọ ya ọkụ kpọọ ya ọkụ n'ahịa na-anọkọ ala Igbo chineke pụọ that useless judge pụọ ya ọnụ ọnwụ kwuru ya ị nwanne nwaanyị maazị nnamdị Kano, na-eri maazị nnamdị Kano gbakọrọ soro ndị iro e, na-esogharị dos ha na-akpa akete na-akpa ekete mana acha ihe niile na-emeni nwaanyị maazị nnamdị nwanne nwanne maazị nnamdị Kano. nwaanyị esoro Chikedozie m na ndị otu ha na Uzokoyo na ojumofu na-akpa nkata na-akpa ekete Chineke kwa ụdachi ji ọkụ enwe nwaanyị nọ n'ezinụlọ maazị Nnamdi kan nwaanyị alụrụ alụ so Chikedozie m na ojumofu na Uzokoyo na-akpa ekete na-akpa nkata Chineke kwa ọdachi ji bastad Chineke kpọọ ya ọkụ chineke kpọọ ya ọkụ n'ahịa na-anọ ala igbo because you supposed to understand that Chike Chikedoziem Uzokoyo Ujumofo are a e threat to Mazinande Khan. Kawuhu threat kagasi eh, hasi. Ah, so enwe ni family member Mazinande Kano ha na ndị iro maazị nnamdi kano na-arụ ọrụ chineke kpọọ dachi jiọt ọkụ dachi jiọt iwu jiọt chineke kpọọ gị ọkụ kpọọ gị ọkụ na ihe na-anọkọ ala igbo you will not have future with the supreme commander of the indigenous people of biafra chineke kpọọ gị ọkụ kpọọ gị ọkụ na eke kpọọ gị na onye kpọọ gị na afọ na nkwọ ahịa na-anọkọ ala igbo kamala ọzụzụ mawa mawa gị anya left and right tia iwu iwu onye ọjọọ onye ụjọ jọrọ njọ jọrọ njọ jọrọ you supposed to know olesi m akpụ gị ike na-amụghị ugbu a na ịma na nkata niile Chikeduziem na-akpa na a threat against Maazị Nnamdi agara ha buru akpa ego ndị POB ganana ya from nne nna ya anya atọpụ cross ọ naghị everything change your IPOB against order of maazi Nnamdi Kano enwe family member maazi Nnamdi Kano na Chikeduziem na akpakara tingom dos na-arụ ọrụ na ndị efulefu chineke kpọọ that church of that efule chineke bụọ that church ọkụ kpọọ that ọkụ chineke ala igbo na-agbaghara ekele nne m parista aloy ejimakọ aloy ejimakọ ọnwụ an apostol of Maazị Nnamdi kano. biko ndị Igbo chọọ nụ ebe barịsta lọya ejimaka nọ ga jigara na ya nwaanyị nye na ego ka ọ zụrụ nwaanyị ṅụọ wiski ka ọ gịnị ele ihe a na-aṅụ n'ala Igbo the lawyer my homemade is the rendition man chineke gozie barista lọya ejimakụ chineke gozie high chief ogbuefi ọnụnụbe nwanne agbala ọsọ chineke gozie maazị ejiasị ọnụnụbe nwanne agbala ọsọ chineke chekwaa agada gbachiri ụzọ kano nta the next of kin the in charge of the legal team chineke chekwaa kano nta ndị iro gbara ya okirikiri chineke maazị nnamdị kano were ndị iro gba onwe ya okirikiri werekwe ndị iro gba nne nna ya anya okirikiri chineke gozie madam nne nna ya anya nwaanyị tara aka tara aka kachara aka ja nwaanyị a na-eje mba nwaanyị ivin nwaanyị ọ ga-awụ di ihe mmeme di di ya sị no problem nwaanyị m lekọtara m ụmụ m o nwere nwoke ọ ga-anwụ ya ihe mmemme ya achọwa ịnwụ hei na nwaanyị ga-eburu ibu ya gbafuo nwaanyị ga-eburu ala ya gbafuo tadizi <laughs> asị chineke biko ekwela ka m nwuo nwaanyị ọjọọ na-enyere m nne nne ya anya nwaanyị kara aka kajara akaja chineke gozie madam nne nne ya anya one day in different land ndị Igbo ga-asị that a mighty woman with Maazị Nnamdi Kanu nne nne ya anya and her statues, Gano, all across Biafran land, as a mighty woman in the land. Chineke, Alibu na Agbahara. Alibu na Agbahara.